mgbe Usman Dan Fodio gburu agha nke ya wee bata wee gbugide ndị ugwu gbugide ndị ugwu wee gbuchie ha wee were ana ha akụkọ ahụ bụ ihe a na-akọrọ anyị akọgide aka ka Usman Dan Fodio si wee gbuchaa ndị ugwu o wee bụzi ya datina onye sizi n'ugwu Awụsa wee pụta mụ agụ ụra n'ala Igbo isisi agbụghọkwana ejekwana dị ọgụ na ọ na-akpọkwa daga maka ọrụ ahịa akọrọ anyị ndị a were egwu egwu onye Awụsa mụọ agụ ụra ịgbachi ya nkịtị maka na ịma mana ọ ga-ama gị daga mana ọmacha gị daga ahụ nweghị ị ga-eme ndị agba ewere ụjọ wee jide anyị wee na-adagbuo onye ugwu mee gị ihe ịgbachi nkịtị ị na-edi ya mana onye nwanne gị bụ onye igbo mee gị ihe o wee biafra mee gị ihe isi ka egbuo ya nkịta nke echi maka na ịma na ọ naghị ama daga aga m agwa unu na daga anyị kịta abụrụzi against ndị igbo daga anyị kịta agwa against ndị ahụ bịara be anyị igbu anyị wetu Usman Dan Fodio style <laughs> a ga-ama ha ihu eva n'ụwa niile daga niile ha malụ n'ugwu Hausa anyị ga-amakarị ha nwasef ebe a ka anyị nọ amachazịa ozi onwe ya wu now begin to idozi ana anyị dozie ana igbo dozie ana biafra ọ anyị mma maka ọ anyị na-achọ ka ọ ọbụla na mma ka ihe niile a na-eme na-aga aga onye nwere isi ọgụgụ ọ gụọ onye nwere isi eji alụpụta ihe o mee ya na-arụ ya na-afọ ya n'anya na-eme kọmpetishọn n'ọhịa ọhịa na-eme ka ụwa dị mma <laughs> you see when i saw that video i smiled and as i was smiling something you know, I remember something. And that thing is the word that our leader used to say then. He said, this is the language of heaven. Ihe a bụ asụsụ eluigwe, asụsụ ndị mmụọ ozi. So, oh, so having said that, permit me if you don't hear Igbo, if you don't understand Igbo, please watch the next video. Let me use Igbo to also narrate this so that it will always flow. All right. So ndị baa daalụnụ, ana m ekene onye na-enene na chanel a. Daalụnụ, unu na-eme ọfụma. Mana ofufe nna chi ya unu bụ ebe gbaa mbọ kụzielu nwa gị Igbo maka na nwa gị na Igbo ọ ga-enye aka ihe a na-akpọ ya bụ mother tongue e nwa gị na Igbo asụsụ Igbo amaka asụsụ Igbo na-atọ ụtọ asụsụ Igbo atọ ka ebe ọbụla ị nọ sụọ Igbo ịfụ nwanne gị ị marụ na nwanne gị mana ị na-asụ oyibo na-asụ oyibo na-asụ oyibo hei onye ọbụla na-anụkwa n'oyibo o so gbanịa ka ị na-asụ asụsụ Igbo m na-egosi gị vidiyo a kịta ebe maazị Nnamdị Kano ji Igbo wee kwuo okwu mee ntaviu o mere mgbe ndị uwe ojii Naijiria na-akpụrụbere ya hmm? m na-egosi vidio ahụ m na-egosikwa vidio ebe Simon Ekpa onye nke anyị onye bụ onye prime minista anyị kịta afụnụ oge o ji Igbo wee mee one broadcast so broadcast ahụ atọka so ị ga-eye ị ga-aghọta ihe ọfụma dị alright ejikwa m ohere a wee na-ayọ ọ bụrụ na ị chọrọ ka m mepee chanel ebe anyị ga na-asụ Igbo na-asụ ihe niile ọfụma na-akọwa ihe niile ka o si dị biko all comment on the comment section sị yes na ị ka m mepee ihe because ana m echi ya nsi mana m ma asị amụlọ m na ndị be anyị anyị adị enene kafe prefel nke oyibo so ọ bụrụ na ị chọrọ ka mmepe nke igbo ebe anyị ga na-asụ ihe niile n'igbo biko drọpụọ comment na the comment section right so mana kịta ka m hapụ gị ka ị nene ihe a onye isi anyị kwuru ihe a ndị okwu asị ka ha bụ ha niile n'ume ahụ ma okezi ikpeazụ ma nna ya nwee okwu asị okwu asị okwu asị ka ọ bụ nke a ndị ji asị na-eri nri ịgbara ndị fulani odibo nchi iwu osote onye isi n'obodo naijiria ọ mgbe m nọ n'ụlọ iko ka m ga-etinye ha n'aka akwụkwọ si ha agaghị m emezi biafra ọzọ unu bịa ka m gbara unu odibo ka ndị ọzọ si agbara ha odibo ha rịọrọ m njụ isi na aga m ahapụ nwere onwe a azọ kwee n'ihi ndị ya niile maka ọdịmma nke ha nwa na nke ụmụ ha ma nke ụmụ ụmụ ha ga-abịa n'ihi na agwara m ha okwu m si ha oge mgbe zik a na-agwa zik mgbe ọ na-eji ike na-akọwara zik si ya na ebe ị na-aga n'ụzọ adịghị ọ na-efe isi kpakakpaka mba ọwọ naijiria ka anyị gaa n'ihu ka anyị gaa n'ihu lekwa ọnọdụ anyị n'ụbọchị nke taa na-akọwakwara ndị ya sị ha ihe azụ ike mere mgbe mbụ tinye anyị na ụmị anyị nọ n'ime ya n'ụbọchị nke taa ọkwa ihe nwa na-eme kedu ụzọ nwa Nnamdi Kanu si na-eme ya na-emeju ya unu kọwara m ka m ghọta na m sị ma unu arụghị ogwe eh, nke abụọ gafere eh, riva naija na unu ga-arụ okporo ụzọ unu ga-emezi ebe niile ebe ụmụaka na-agụ akwụkwọ ọ ga-emezi ya emezi ọma mma ụlọ ọgwụ a ga-arụzi ya arụzi a ga-enwe ọkụ mmiri ga na-agba ọ ga-adịrị onye ihu na mma dịrị onye azụ na mma kedu ụzọ m si mejọ ndị dị etu a asị m na ụzọ m si na-eme ya na ọ dịghị mma njọ ha sị ya mbụ ngwa agha onye m gbara egbe onye m gburu mma onye m gbara ụta akwa sọsọ ozi ọma chineke si m gbasa n'igwe ka m na-agbasa kezie ka o si metụta unu ọ bụ gịnị mere unu a na-asị ka akpọta Nnamdi Kanu ka egbuo ya ọha na eze na ndị gọvanọ ọkwa na gịnị mere ndị herdsmen na-egbusi ndị mmadụ n'ugwu Awụsa ndị gọvanọ ha n'ugwu awụsa kpọbere ka abịa gbusie ha ịnụra n'unugo na onwe onye na achọ ugwu awụsa gọvanọ pụtasị ka egbusie ndị herdsmen ụnụ n'unugo na onwe onye yoruba pụta anasị ka egbusie ndị opc ọgwụna sọsọ ndị igbo n'ihi na unu na agbalị ka lịka ka unu ga-agbara ndị fulani odibo onye pụta ọsị ka agbara fulani odibo onye nsị na mụ agbọ nnamdị ka na agaghị ma agbara fulani odibo ha nwere ha kwesịrị gbara mụ odibo ihe na-esere mụ na ha ha n'ugwu awụsa ndị ha na-akpọrọ isi n'ala na-ajụ ha o oh, unu na ebe a Nnamdị Kanu ọpụtakwa n'ụbọchị one unu hapịa ọ na-akpagharị ebe niile ego na-enye enyekwa ya ọzọ onye ahụ otiri mkpu bịa ọ gaa na BBC Igbo na-akọrọ ha ee eh, aka m esokwa ya aka gị ọkwa ọgwụ ogonwa wee onye isi nche na steeti gị ị ga-agwa m na o nwe ka ndị agha obodo ekwensu bụ zuu Naijiria ga-esi malite na-akpa mkpamkpa n'obodo gị ị maghị ihe gbasara ya ngwongwo niile esi be m buru akwa ebe kezi ikpeazụ ka ebugara na gọọmenti hatụ na ezinna m ha na-ekiri na-amụ amụ ohe were ụmụnne ha na-eresi ndị fulani chee na ndị fulani ga-ahụ ha n'anya wee na-ajụ na-asị gị na na ọha na eze n'ụbọchị nke taa akwa ofu jubril a ha na-agbara odibo ha na-achụrụ efi akwa ọkwa ofu jubril a bịara ugbu a bịa tisaa ọha na eze tiwaa ya ụzọ abụọ ịhụnanya ya o nwere otu ọ ga-abụ ma gị ma ha nwere ike bịakọta ọnụ ka akpa ha ọfụma nwee nkwekọrịta otu a ga-esi gaa n'ihu ihe na-emenụ ndị be anyị wụ na ha na chi anyị na-eme ọfụma ịjụọ ha ha sịra m chọrọ ikewapụ Biafra n'ime Naịjirịa na ọ bụghị ihe ziri ezi na iwu obodo ha akwadoghị ya na-ajụ ha sị ya kee ụzọ chọrọ isi imi ya a sị na ọnwụ ka a gaa mee ntuli aka elu anyị bịanyecha aka atụcha vootu aga na ebe a na-eme iwu anọrọ akpa ya ekwekọrịta anyị gawa n'iru nju ọha ndị na-eme iwu obodo naijiria mmadụ ole si kano steeti pụta iri anọ na anọ 44 ọ bụ mmadụ ole na-emekwe n'iwu a si abịa imo na bayelsa pụta ha erughị sọsọ kano steeti ọ bụzi ụzọ dị aṅa ka ị ga-esi wee nweta ihe a ibu n'obi ebe ndị anyị na ha na-awụ nọchiri egwu adara gbachijọ nọchi ebe niile efe adịghị ụzọ adịghị obere ihe unu kwesịrị ọrụ unu anaghị arụ ya nwatakịrị ihe wụ ogbe ogbe nkịtị ebe na-ebute mmanụ na-ebute ukoro ọkụ ike a na-ebupụ na-ekpata ego bekee wee na-eri ndị ugwu awụsa ji na-eleta onwe ha mma wụnaba anyị ka o okporo ụzọ nkịtị na ama ọnịcha ruo enugwu kezi ihe ọzọ ị na-akọwara m ọ bụ gịnị ka ị mepụtagburu oge eme m ga-eji wee nwee ntụkwasị obi ebe ị nọ n'ihe ị na-ekwu na ị ga-emenwu ya na ọwa eziokwu ihe IPOB na makwa nnupụ isi ka anyị na-enupụ isi akwenekwa na-ekwu na ilu a na Tinubu asị m mgbe ụfọdụ mgbe okoro na nkwanye ka onye ara na-alụ nwunye ọma. ọkwara ihe anyị na-eme na mmegbu anyị na-emegbu anyị na ọ karịala na ihe a na-eme anyị na ọ dịghị mma ekunye agbagbu anyị ege ebe a akpọọ ejide ebe anyị na-azụ ahịa laa ya n'iyi ha nwa na onwe ha enweghị ihe ha pụrụ ime ha niile na-agbara ndị Fulani odibo depụta nna gị okwu nna gị okwu ana m enupụsị nsị ha mmụọ awụ Nnamdị kana na m agbara ha odibo uru ha bụ ka mụ na ha mee ya ha ajụ ọ dị na-eso enwe m a mepere ha ekpere onye nwe anyị baa ha n'ime ka ha nweta ezi mmụọ nchegharị ka ha ghọta na ha nwee ọrụ ha kwesịrị ịrụ n'ime ndụ ndị ha ịghọtakwa n'ọrụ a ma rụọ ya nke ọma wee ịghọta na eziokwu nọ n'ime ihe na-ekwugo eziokwu ha sụrụ m kwuo nke bụ eziokwu ha sụrụ m kwuo nke bụ eziokwu mmekọrịta anyị na ha na-abụ nsogbu ọgwụgwa kama ha nọ n'okwu asị na-agba ndị Fulani obibi efe adịghị ha ha ọjọọ mmekọrịta mgbe Usman Dan Fodio gburu agha nke ya wee bata wee gbugide ndị ugwu gbugide ndị ugwu wee gbuchie ha wee were ana ha akụkọ ahụ bụ ihe a na-akọrọ anyị akọgide aka ka Usman Dan si wee gbuchie ndị ugwu o wee bụzi ya na onye sizi n'ugwu Awụsa wee pụta mụọ gị ụra n'ala Igbo isisi agbụghọkwana ejekwana dị ọgụ na ọ na-agbakwa daga maka ọrụ ha akọrọ anyị ndị a were egwu egwu onye Awụsa mụọ gị ụra ịgbachi ya nkịtị maka na ịma na ọ ga-ama gị daga mana ọmacha gị daga ahụ nweghị ị ga-eme ndị agba ewere ụjọ wee jide anyị wee wee dagbuo onye ugwu mee gị ihe ịgbachi nkịtị ị na-edi ya mana onye nwanne gị bụ onye igbo mee gị ihe o wee biafra mee gị ihe isi ka egbuo ya nkịta nke echi maka na ịma na ọ naghị ama daga aga m agwa unu na daga anyị kịta abụrụzi against ndị igbo daga anyị kịta abụọ against ndị ahụ bịara be anyị igbu anyị kwotu Usman Dan Fodio style a ga-ama ha ihu eva n'ụwa <laughs> niile a daga niile ha malụ n'ugwu Awụsa anyị ga-amakarịa ha nwasef ebe a ka anyị nọ amachazịa ozi onwe ya we will now begin to idozi ana anyị dozie ana igbo dozi ana biafra ọ anyị mma maka na ihe anyị na-achọ ọdụ onye ọbụla na mma ka ihe niile a na-eme na-aga aga onye nwere isi ọgụgụ ọ gụọ onye nwere isi eji alụpụta ihe o mee ya na-arụ ya na-afọ ya na ya na-eme kọmpetishọn n'ọhịa ọhịa na-eme ka ụwa dị mma onye ọbụla na-egori ndị so ọkwa ifu gị ya hmm? kedu ihe iche biko drọpụ kọmentị gị n'okpuru ebe a na-adrọpụ kọmentị ee eh? chetakwa ihe ngwalị gị n'oge izi kụzielu nwa gị Igbo na asụsụ Igbo amaka o daalụnụ Chukwu gọzie ụnụ